na n'ọba ozi soshal midia ekwuola si na Bello matawale onye bụbụrụ gọvanọ Zamfara steeti liri okomoko ụgbọala ọhụrụ n'ime ọwara ala nzuzo ndewo ndị ọma na-ege m ntị ihe a bụ Dikebụ Fact Check n'ihe ngosi ahụ ụgbọala ndị bukazi SUV ka ahụrụ ka eliri n'ala kpochie ha aja kamgbe ebipụtara ya bụ ozi n'ụbọchị iri na anọ nke ọnwa Disemba o nwetala nkiri karịrị otu narị na iri asaa nkwado narị ise na iri itoolu na asatọ nkesa iri atọ na iri asaa na anọ mana ọ bụ eziokwu na minista liri ọtụtụ ụgbọala n'ala nyocha dikebu jiri ngwaọrụ reverse image search mee gosiri na ebipụtara ya bụ ihe ngosi n'izuụka atọ gara aga tupu ahụtazie ya ebe niile na soshal midia naijiria mbipụta ọzọ n'ọba ozi redit kwuru na ụgbọala ndị a ka onye bụbụrụ onye ndọrọ ọchịchị nrụrụ aka liri tupu ọ hapụ ọchịchị ọchịchọ anyị mere na ịntanetị gosiri na ozi nke ebipụtara n'ụbọchị anọ nke ọnwa disemba kwuru na dịka emerichara Matawale na nhọpụta ọzọ a sịrị na o burula ụgbọala ruru iri ise dịka ọ na-apụ ka o dị o nwebeghị mbipụta ụlọ ozi kwesịrị ntụkwasị obi kwuru na eliri ụgbọala n'ala ebe ọ bụla na Naịjirịa ebe enwebeghịkwanụ nke ọbụla ga-ekwupụta kpọmkwem na eliri ụgbọala ọbụla na afghanistan nchịkọta anyị wee bụrụ na okwu nke a na-asị na matawale eliri ọtụtụ ụgbọala n'ala abụchaghị eziokwu o nweghị ihe akaebe na-akwado ya igbo ndị ọma gere m ntị otu akọ ha nọ n'ọnụ n'ụbọchị nke taa daalụnụ maka ịnọnyere m a aha m bụ Jane Frances Chibunzo ihe a bụkwa na The Cable Fact Check